n'aha chineke onye kere ụwa niile onye kachasị ebere na onye kachasị ọmịiko ngozi na otuto chukwu dị onye ozi ya bụ muhammad onye ndu anyị na onye ozi nke chukwu zitere ka ọ kọwara anyị ụzọ islam ndị igbo ndị mma ekene na ngọzi chukwu dịrị unu ka anụ nka unu ọ bụ anyị bụkwa ụmụnna unu ndị na-ewetara unu ihe gbasara ozi ọma islam na-ewetara unu ya tata na igwe nzuzo ozi Capital FM onye ndu unu ka bụkwa mụwa nwanne unu nwoke Jibril Ụzọma Ugiri na tata kwa ọ ka bụkwa ụmụnne unu ndị mụ na ha so ewetara unu ihe omume a ka nọkwa n'igwe na-ekwu okwu nke bụ Ustaz afọ m bụ Isa Friday Okonkwo nwanne unu nwoke nakwa nwanne anyị bụ barista harun muhammad eze ekene dịrị unu ụmụnne anyị na tata ihe anyị bụ n'obi iwetara unu tata bụ nkọwa ihe gbasara akwụkwọ nsọ nke ndị okpukperechi islam na-agụ bụkwana ihe na-echi anyị na-eduzikwana anyị ụzọ n'akwụkwọ nsọ Koran a nke Chukwu zidatara site n'aka onye ozi o zitere anyị ka ọ kọwara anyị ụzọ ma kụziere anyị ihe gbasara okpukperechi a ọnyanwa ebe ahụ ka anyị na-esi amata ihe gbasara okpukperechi anyị nakwa otu anyị ga-esi wee bie ndụ ziri ezi otu ọ ga-esi wee ju Chukwu afọ nakwa n'otu ọ ga-esi wee mee anyị ka anyị bụrụ ndị ahụ elekwasịrị anya dịka ndị kwere ekwe n'ụzọ irubere chukwu isi bụ ụzọ islam enwere isiokwu dịgasị na koran mana tata ihe anyị ga-eleba anya bụ isiokwu mkpughe nke a na-akpọ suratul fatiha bụ sura ihe a na-akpọ sura bụ isiokwu a isiokwu a bụ ebe chukwu lere ihe niile gbasara Quran ya bụ akwụkwọ nsọ anyị a ebe chukwu mere gbuo ya nkenke lee ihe niile chukwu kere bido na gboo gboo ruo na otu anyị ga-esi wee bie ndụ na otu anyị nwa ga-esi wee nọrọ n'ụwa nakwa ụdị ihe anyị ga-eme ọ na isiokwu a ka chukwu <clears throat> mere ya ihe ndị bekee na-akpọ sọmarị mee ya ka ọ dịrị nkenke na nghọta na ụmụnne m na oge anyị ga-akpọbata ụmụnne anyị abụọ bụ ndị ga-agụ n'olu arabik ma kọwakwana n'olu igbo n'ihe gbasara okwu gbasara isiokwu mkpughe na akwụkwọ nsọ muslims bụ koran ustaz alhamdulillah wasalatu wasalamu ala rasulillahi wa ala alihi wa ashabi ajma'in wa ba'd udo nke chineke dịrị unu niile anyị abịago ka anyị si anyị n'unu si anọkọ oge ramadan bụ oge quran oge ramadan bụ oge akwụkwọ nsọ nke chineke n'ime ya ka ezidatara akwụkwọ nsọ ahụ ya kpatara na-agha ebe ndị muslims nọ n'ọnwa anụwa bụ ọnwa ramadan ihe kacha mkpa ha ji ha na-ejiri egwu egwu bụ ihe gbasara Quran dịka anyị si gwuo unu na ụbọchị gara aga na Quran oge ramadan bụ oge eji atụgharị uche n'ime Quran ya kpatara emume anyị anyị na unu na-eme na kapital FM ofu ọkpụrụkpụ ihe ọ bịara ime bụ ikuziri anyị ihe gbasara koran ekene dị Chineke na tata anyị ga-ebido tụgharịwa uche n'okwu nke Chineke dị n'ime koran nke anyị ga-eji bido tata bụ nke a na-akpọ suratu Fatiha suratu sura bụ isiokwu nke ndị oyibo na-akpọ chapta E nwere isiokwu narị na iri na anọ na Quran e nwere isiokwu narị na iri na anọ nke bidoro ya ha ncha niile bụ suratu Fatiha bụ nke anyị na-ebido tata dịka Chineke si wee bido nke ikpete maazụ bụ nke a na-akpọ suratu Nas suratu pụtara sura bụ isiokwu nke mkpughe mkpughe ya bụ ọnụ ụzọ eji abata mkpughe ya bụ ogodo eji gbachie nke a ga-abụ ọ bụrụ na emepe iwezi ofere bata ofuma mara ihe dị n'ime ya ya mere anyị ji ekpughere unu ọkụ nke ihe nke islam site n'ịkọwatara ụnụ ihe gbasara surat fatia dịka chineke si wee kọwaa ya surat fatia uru ọ bara karịrị akarị anyị chọrọ iji obere oge wee kọtụrụ ụnụ ịgbasa gbasara surat fatia tupu nwanne anyị nwoke agụọrọ anyị ka anyị gee ntị nụ ka esi agụ ya surat fatia bụ sura nke a na-agụ na ekpere ọbụla onye muslim na-ekpe ma nke a na-ekpe n'igwe ma nke onye ahụ na-ekpe sọsọ ya ma nke a na-ekpe oge ekpere ruru ma nke ọ na-ekpe n'ime ụlọ be ya suratu fatia ga-anọrịrị n'ime ya dịka otu ndị mkpa ọ dị na ndụ muslims ya kpatara na anyị na akpọku unu oku kunu ncha niile bịakwute igwe okwu unu nso kunu gee anyị ntị mata ihe isiokwu anụwa pụtara gee anyị ntị anụ ka esi agụ ya ka o si ada na ntị wee matakwa n'ihe ọ pụtara n'onu Igbo ya mere na anyị ga-akpọku nwanne anyị nwoke bụ barista Harun ọ ga na-agụ mụwa na-akọtara unu ihe ọ na agụ unu maka na ozi ọma ọ nkụzi ọ ikpo oku ọ ịkọrọ mmadụ ka o kwesịrị ya na chineke iji mata chineke bụ ihe anyị ga na-anụ n'ihe niile bụ ihe dị n'ime Quran nke anyị ga na-atụgharị uche na ya n'ime ọnwa anọ bụ e, Ramadan wee ruo n'oge ọ ga-agụ ka chineke ya anyị ikike ka anyị gbaa mbọ mezuo dịka onye ozi chineke gwara anyị mee ka anyị bụrụ ozi ọma ahụ bụ islam bugaru ndị ọbụla niile n'ụwa niile ka unu na-ege ntị ka m na-ayọ chineke ka ọ gọzie unu niile wayie unu mmụọ ịnabata eziokwu n'ebe ọ ọbụla eziokwu si wee na-abịa nwanne anyị nwoke nọ أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم okwu anụwa bụ okwu eji ebido oge ọbụla mmadụ chọrọ ịgụ Quran akwụkwọ nsọ Chineke bụ Quran onye ozi Chineke bụ Muhammad sallallahu alaihi wasallam ka na ngozi Chineke dịrị ya gwara anyị na oge ọbụla anyị chọrọ ịgụ Quran anyị gbaa mbọ ka anyị nata Chineke ikike maka na ọ bụrụ ike nke anyị ọ bụrụ ike aka anyị ọ ike nke Chineke ya kpatara na onye ọbụla onye muslim na-eme ọ ga-anatagodi chineke ikike mana ikike kacha ikike iji bido bụ ikike nke mmadụ natara chineke ka o gbochiere ya ajọ ihe nke ekwensu ebe a ka ihe ọma si ebido chineke keri gị ekwensu agbụ ịma na ịbụ onye meriri ya kpata ndị muslim ji wee wee nghọta anụwa n'ebe o juru eju chineke wee gwa anyị ma ọ bụrụ na oge ọbụla ị chọrọ ịgụ koran ihe a ka ọ na-agwa anyị akwụkwọ nsọ ya bụ koran gị gbaa mbọ nata chineke ikike ka o mebie ma bibie ike nke ekwensu n'ebe ị nọ gịnị kpatara chineke ji na onye ozi chineke ji nye anyị ndụmọdụ a ihe kpatara bụ na ekwensu ka nwanne anyị nwoke gwara anyị n'ụbọchị gara aga ekwensu awụgo iyi weta aka n'eze na ewere ihe ga-eme ka ya hapụ ịgba mbọ niile nọrọ ha n'ihu nọrọ ha n'azụ nọrọ ha n'aka ekpe nọrọ ha n'aka nri nọchie ihe n'ụzọ ọbụla ha si aga ha ga-eji wee weta ụzọ nke chineke gbaa mbọ na ya duhiere ụzọ nke chineke ya bụ na oge ọbụla ị chọrọ ịgwụ koran akwụkwọ nsọ bụ koran ịma nchefu nkwa ahụ ekwensu kwere ya kpatara nwanne anyị nwoke ji bido wee sị audhu billahi mina shetani rojim audhu na ana m atinye onwe m n'aka chineke audhu a ana m atinye onwe m n'ime aka chineke okwu anụwa na-egositakwa oge anyị na-akọgharụ na ihe islam pụtara islam pụtara mmadụ iwe onwe ya wee tinye n'aka onye kere ya oge ọbụla ka onye muslim na-ewe ofere ọbụla o wetara iji wee na-akọtakwa chineke na nkwa ahụ ya kwere gị shahada ahụ ya kwere gị na ọ ga-adịgide na ndụ ya wee ruo ụbọchị ya hụrụ ọnwụ ya kpatara o ji sị na ya na-atinye onwe ya n'aka chineke mina shetani rojim n'ime ajọ omume na ajọ echiche ajọ ihe nke ekwensu rozoro ndị mmadụ ka chineke gbochie ya dị ka m na-atinye onwe m n'aka chineke otu a ka m jikwa na-ekwu ayọ chineke n'isi mụ na onwe m bụ na-agwa unu okwu isi ụmụnne m niile bụ ndị nọdebe m ebe a na unu niile bụ ndị na-ege m ntị ka anyị tinye onwe anyị n'aka Chineke n'ebe ajọ ihe nke ekwensu niile nọ a'udhu billahi mina shetani rojim yawa ka ọ pụtara بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم okwu nke akwa nnukwu okwu ọzọ dịka nwanne ya nke izizi bidoro na itinye onwe gị n'aka nke chineke ka o gbochiere gị ajọ ihe nke niile si n'aka ekwensị wee na-abịa nke a pụtara na ịbụ onye echedoro echedo ịbụgoro onye echedoro echedo dịka onye echedoro echedo obi esigo gị ike ịbịakwutezi chineke n'ihu ya wee yọọ ya ihe ị chọrọ inye ya chineke mere ihe a niile ụtọ ọbụrụ ọ bụrụ ihe efu ọ bụ ihe nkụzi ihe ọ kụziere ndị kwere ekwe bụ na ihe izizi ị ga-ebu ụzọ mee na ndụ gị bụ ka ichedo onwe gị maka na onye echedoro bụ ihe na-eme ihe kacha mkpa na ndụ gị bụ ka ihe ị ga-eme ka ichedo onwe gị ihe niile anyị na-eme n'ụwa a niile ọ bụrụ na anyị echedoro onwe anyị iwe nke chineke nọ ma ọ bụ akụ na ụba ka ị na-ekpokọta ọmụmụ nke mmadụ ụmụaka ka chineke nye gị ma ndị mmadụ ka anyị ma ndị wechara agba ihe a niile bụ ihe furu efu enwere ihe ọpụta n'iru chineke ya bụ na ihe izizi ị ga-ebu ụzọ chọọ bụ iru nke chineke ka ị bụrụ onye echedoro echedo onye echedoro echedo bụ ihe ga-ayawazi chineke ihe ndị ọzọ nchedo bụ ihe izizi dị na ndụ maka na ndị Igbo na-asị na onye dị ndụ bụ ihe na-eri ihe ndụ bụ isi ọ bụrụ afa ndị Igbo na-aza ya kpatara izizi eji ebido ịgụ okwu nke chineke bụ koran bụ auzubillahimina shetan rajim agụchaa ya ihe na-esi ya ozigbo bụ bismilahi rahman rahim bismilahi rahman rahim pụtara na n'aha chineke onye kacha afọ ọma onye kacha ebere n'aha chineke onye kacha afọ ọma onye kacha ebere ala ka a na-akpọ ya na arabik ndị igbo na-akpọ ya chukwu chineke olisa n'aha ya ka anyị ji eme ihe niile anyị na-eme anyị na ji ọnụokwu a wee na-egosi na enwere ihe ọzọ anyị ji maka ya na-eme ihe ọbụla anyị na-eme n'ụwa n'ọsọsọ n'aha nke chineke anyị ejiro anyanwụ wee na-eme ihe a na-eme anyị ejiri okwute wee na-eme ihe a na-eme ewere mmadụ chineke kere n'ụwa anyị ji maka na-eme ọ bụrụ ọdịmma mmụọ nke chineke ka anyị ji maka eme ọ bụrụ ihe ọbụla onye ozi nke chineke ọbụla ka anyị ji maka ya eme ọ bụrụ ọdị prọfet muhammad onye ozi nke chineke bụ muhammad ka udo na ngọzi chineke dịrị ya ka anyị ji maka ya eme ọsọsọ chineke ka anyị ji maka na-eme ihe ọbụla anyị na-eme onye ozi chineke na-akwu okwu gbasara okwu anụwa wee sị na ihe ọbụla nke onye okwere ekwe na-eme n'ụwa e wee ghara ịkpọkwu aha nke chineke na ya ihe ahụ bụ ihe rụrụ arụ ya pụtara na ka anyị natachagoro ngọzi na nchedo nke chineke ihe ize anyị ga-eme bụ ịgwakwa chineke na ihe nke a bụ ihe ọma anyị na-eme na-aha ya ka anyị na-eme ya bismillah yawa ka ọ pụtara o wee tiekwuo ya n'ime ya si arrahman rahim onye kacha afọ mma onye kacha ebere arrahman na arahim si n'okwu otu okwu wee pụta ajụjụ anyị ga-ajụ onwe anyị bụ na ihe chineke ji wee weta okwu a na-abụ tụkwasị otu oge ndị nkọwa na wee na-akọwasị na arahman gosiri afọ mma nke chineke were ihe niile o kere eke n'ụwa afọ ọma anụnwa bụ afọ mma nke a na-ewere onye ọzọ ga-ewe ewetu ụdị afọ ọma ahụ ọ bụ afọ mma nke chineke were na ndị niile kwere ekwe ma ndị na ekwe enwe ndị si na-ewere chineke mana chineke zowe mmiri mmiri ngọzi niile dị na mmiri ga-emetụ ha na n'agbanyeghị na ha si na chineke adịrọ onye ga agụzi gị ka ị mata ụdị afọ ọma ahụ a na-ekwu maka ya arrahman chineke chawa anwụ anwụ ga-acha uru niile dị na anwụ ga-erute ma ndị niile na-ekwero na chineke ndị ajọ mmadụ ndị oshi ndị na-atọ mmadụ ndị na-egbu mmadụ egbuchekwa ndị ọrụ chineke chineke yekwa ha maka gịnị maka na ọ bụ arahman onye kacha n'afọ ọma ya kpatara eji si bismillahi arahman wee kwukwuo arahim gịnị ka arahim pụtara arahim pụtara onye kacha na obi ebere e wee na-akọwata na obi ebere a bụ obi ebere chineke ga-ewepụta ụbọchị ikpe obi ebere nke ọ ga-edosa ọ bụrụ nke o ji wee na-enodo anyị anya n'ụwa nke a ọ nke ọ ga-ewepụta ụbọchị ikpe ọ bụ ka abụkwa na obi ebere nke ọ ga-eji wee zute ndị niile kwere ekwe e wee si na obi ebere a amarute ndị nke na-ekwero na chineke ya pụtara na arahman bụ ma ndị kwere ekwe ma ndị na-ekwere ekwe arahim bụ sọsọ ndị kwere ekwe arahman bụ nke n'ụwa arahim bụ nke ụbọchị ikpeazụ ụbọchị ikpe ya kpatara chineke ji wee wekọta ha na abụọ iji wee gosi na afọ afọma ya bụ afọ ọma tọrọ atọ afọma nke dị n'ụwa wee ju eju e nwere otu ụbọchị onye ozi chineke nọ na-edu ndị mmadụ n'ekpere o wee nụ ebe mmadụ na-ayọ chineke sị biko gozie ya gozie onye ozi chineke ka o kpechara ekpere ọ tụgharịa sị ka onye na-ekwu okwu oge a na-ekpe ekpere onye nwoke ahụ wee binye ọtọ si ọ ya wa sị e, gịnị kpatara iji si gozie ya gozie onye ozi chineke o wee sị na ihe kpatara ya ji kwuo ya bụ na oge ya mere obere ee eh, mmehie na ọsọsọ onye ezi chineke bụ ihe nabatara ya ya kpatara ya eji chineke ya biko ya gozie sọsọ ya na onye ozi chineke sie mba na afọma chineke bụ nke tọrọ atọ na o juru eju ọ na-agbofu agbofu na-adịghachi achị ọ ga-ezuru onye ọbụla bata n'ime afọma nke chineke ị ga-eweta afọma ya na uju ya ya bụ ihe bismillahi pụtara ya ihe arahman pụtara ya ihe arahim pụtara naam alhamdulillahi rabbil alamin alhamd bụkwa okwu arab ihe ọ pụtara bụ ekene otito ija ike ịgba ume o wee sị alhamdulillah ka otito niile dị n'ụwa ma na eluigwe dịrị chineke alhamdulillah ka ekele niile bụrụ nke chineke ka ịja ike niile bụrụ nke chineke alhamdulillah rabbil alamin ihe ihe a pụta bụ na oru nke chineke onye nke na agụọ akwụkwọ nsọ nke a ji ime obi ya wee na-anabata na chineke bụ onye kwesịrị ihe otito otito anụwa a na-ekwu maka ya bụ otito nke na-ewere ihe eji maka ya na wee na-eyi ya ọ bụrụ maka na o nwa maka na ọ bụrụ na ọ maka na o nwa mazi na ndị ọ na-eyere nwa ezi otito ọ bụrụ maka na oye ga-arụ ike ọ bụrụ maka na oye gị akụ na ụba otito nke chineke bụ otito nke a na-ewere ihe eji maka ya wee na eye ya a na eye ya maka na bụ chineke ọ bụrụkwa na otito nke ọ na-eche ka ihe ya tupu na ọ bụrụ na i ya ịma na agụụ otito ga-egbu ya ya kpata o ji si alhamdulillahi otito niile dịrị chineke robbil alamin diwe n'ụwa niile otito niile dịrị chineke diwe n'ụwa niile diwenu m pụtara onye ewu ụwa onye ụwa niile dị n'aka ya ya kpatara na ihe eji tinye diwe n'ụwa niile oge a na-ekwu maka otito a bụ na ị na-eyi otito bụrụ maka na o nyere gị ihe ọbụla ọ maka na ọ ya bụ diwenu yawa kpatara iji eyi otito ihe a bụ ihe nkasi obi dịrị ndị kwere ekwe ị na na ndị muslims ndị nwere okwukwe oge ọ ọbụla chineke wara ha ụwa, ha adịghị atụgharị uche n'ebe chineke nọ ha na-anabata ya dịka chineke si wee ya maka na ha bụrụ ndị na-eche ka chineke gọzie ha tupu ha etoo chineke ha bụrụ ndị na-eche ka ihe ọma meere ha na ndụ ha tupu ha mara uru ife na chineke otito bara ihe eji enye chineke otito bụ maka na ya bụ diwen ụwa niile ọ si robil alamin alamin min ụwa niile dị iche iche alamin ihe o gosi bụ na ụwa abụrụ ofu ọbụrụ ịbụ ọbụrụ ịtọ ọ dị ọtụtụ ya bụ na onye ọbụla na-agụ okwu nke a izu ga-abata ya n'uche bụ na ụwa nke chineke kere ebuka mụwa bụ nwa nwa adam enwere ihe mbụ n'iru chineke maka na nnecha ihe niile chineke kere eke ịma na ụwa nke chineke ebuka yawa bụ na kee ihe mbụ n'iru chineke abụrọ m ihe ọbụla so ọ ka m mma na m buturu onwe m ala maka na onye a na-ekwu maka ya bụ onye karịrị ihe niile ụwa ya dị ihe juru eju alhamdulillah rabbil alamin ndị igbo ndị ọma otu a ka ọha anyị n'ọnụ na ihe omume nke ihe omume nke taa ehm, unu anụna ihe ụmụnne anyị tesoro kọwatara anyị ihe gbasara isiokwu nke mkpughe nọ na e, akwụkwọ nsọ nke ndị okpukperechi anyị bụ koran mana ebidogo nkọwa ya mana ikechukwu anyị ga-aga n'iru n'ịkọwara unu n'ịkọwa ụfọdụ ihe fọdụrụnụ na akwụkwọ mkpughe ha nakwa okwu ndị ọzọ nọgasị na ime Quran ndị Igbo ndị ọma anyị ekele unu na ntị unu na na-ayọkwa Chukwu ka o chekwa unu n'ezinụlọ unu otu unu ga-esi wee chere anyị na oge dị otu a echi na aha ndị mụ na ha so na-ewebatara unu ihe omume a mbụ aha m bụ isa okonkwo onye nke na-akọwara unu ihe gbasara ọnụokwu nke chineke nke nwanne anyị na-agụpụta nakwa nwanne anyị onye ọgụgụ Eze anyị na-asụ unu ekene dịrị unu maka ihe nkọwa na ajụjụ unu nwere ike ịkpọtụrụ anyị n'isi ụlọ ọrụ anyị dị na e, ogige National Mosque Abuja ma ndị na-enweghị efe ịbịa nwekwara ike ịkpọrọ anyị n'akara ekwentị anyị ga-akpọpụtara unu bụ 09067155547 ndị Igbo jisie n'ike na-agbanị mbọ ka Chukwu nyere anyị aka ka ọ dịbanụ